biko tinye aka na share button gbasaa ozi inụnwa gbasara onye ị na-ahụ ebe a bụ onye nke na-efu efu onye nụnwa ahụ adịchaghị ọfụma ọha aghọtacha ihe ọfụma ya bụ ọ bụ na ekwubu ya ka o si wee dị uche ya anọchaghọ nso ya bụ onye nwekwe na onye na-eneti ya anya ọ ya nwa ka a na-akọwazi na n'ime izu ụka atọ gara aga etu nụnwa isi wee hụ o si wee kwado ebe a etu anụnwa ka o si wee kwado wee soro onye a na-eneti ya anya wee jebe mmemme na Agọ palas na Lagos steeti ọya nwa ka a na-akọwazi na ka ha pụtazi n'ụzọ onye ahụ na-eneti ya anya wee fụzie enyi ya nwaanyị si ka o kene ya bụ onye oge ọ na-ekenezi onye ahụ ọ maghịzi na onye enunwa ọ na-enete anya bụ onye nke ahụ adịchaghị ọfụma bụzi onye nke mechapụrụ wee jebe ya nwa bụ onye na-enete ya anya amaghịkwa n'ụzọ ebe onye enunwa si were ga ya bụ ije mgbe ọ na-ekenesizi onye ahụ wee tụgharịa ọ fụghọzi onye enunwa ọ na-enete anya ya bụ onye bụ onye nke afụbọghọ kemgbe 3 weeks wee ruo kịta ndị ezinụlọ ya nọ n'akwa ugbu a maka na ha na-enwe ezi mwute na ya bụ onye bụ onye uche ya ezuchaghị oke ma ọ bụ onye ga-abụ ajụọ ya kedu afọ ya o nwee ike wee kwuo afọ ya na o nwere ike isiri ike ịkọwa onye ọ bụ ma ọ bụ ebe o si ọ bụ ya ka ndị ezinụlọ ya ji enwe mwute na ofufe ununwa o furu ugbu a tinyekwaziere ọchịchọ nke ha nwa na-achị ya ha wee sị ka ebupụta ya n'ihu akwụkwọ ka e wee yọọ ndị mmadụ ebe ọbụla ịfụrụ onye enunwa etu onunwe o si wee kwado ebe a etu a ka ọ dị belụsọ baret blaki okpuzi wee jee ya bụ mmemme sọsọ ya bụ ihe dị iche ihe ndị ọzọ oyi kọsi ebe a bụ ihe oyi wee jee ya bụ mmemme ka ọ ga-abụ enwee ka isi wee fụ onye enunwa ị na-afụ ihe onyonyo ya ebe a bikonu ka ịkpọrọ onye enunwa wee gaa na agọ polis steshọn maọbụkwana ọ na ịkpọji ya na polis steshọn ọbụla dị gị nso bikonu ọ bụrụ na ị ike ịkpọjie na police station ị ike ịkpọjie na Hosanna Estate ago Palace Way na Ọkọta Lagos State o nweziri ike ịkpọkwazie nne ekwentị nụnwa bụ ndị nke dị ebe a ugbu a 08170990159 ma ọ bụkwa na ịkpọ 08137786774 biko ọ bụrụ na ị nweghị ike ịkpọje onye enunwa na agụọ polis steshọn maọbụ polis steshọn ọbụla dị gị nso maọbụkwa na ịkpọje onye enunwa na hosana esteti agụọ palace way lagos steeti ịkpọọ n'ekwentị maka ndị ezinụlọ ọnụnwa na-aṅa ntị oge niile ka a ma ha ga-enweta ozi n'aka gị na ha enwetago onye enunwa na-efu efu biko kpọọ n'ekwentị enunwa 081 70 159 ma ọ 08137786774 ezinụlọ ọnụnwa bụ ndị nke na-ekwezi nkwa ugbu a na-asị onye ọbụla ga-achọta onye enụnwa na-efu efu na ndị ezinụlọ ya ga-enye onye ahụ chọtalụ onye enụnwa na-efu efu 100,000 naira bikonu ka anyị na-ayọ gị enwe ebe ọbụla ịfụrụ fụrụ anti anyị enụnwa na nwanne anyị nwaanyị enụnwa na-efu efu bụ onye nke anyị gwa gị na ahụ adịsịghị biko ya metụ gị n'obi ka inye nyere ezinụlọ ọnụnwa aka ma kpọtara ya ndị ezinụlọ a ka o wee nwee ike ruo ha aka ka ọṅụ ha wee nwee ike wee zukwazie oke biko tinyekwezi aka na share gbasaa ozi inụnwa ka o wee rue mba niile aka onye ọbụla fụrụ onye a ka o nwee ike wee kpọtụrụ ezinụlọ ọnụnwa na ekwentị ndị nụnwa gasị